eze eze ndị eze na-ezo n'okpuru ya ọ dịka onye gị na ya na chi eze eze m eze ndị eze na-ezo n'okpuru ya ọ dịka onye gị na ya na chi eze Cherubim and seraphim bow before him. Twenty-four elders worship at your feet. Ọ dịka onye gị na ya na-achị eze. Cherubim and seraphim bow before him. Twenty-four elders worship at your feet. ọ dịghị onye gị na ya na-achị eze a na-egbu achala ma na ndị Igbo kachala na-eto ọ dịghị onye gị na ya na-achị eze Igbo oke mmụọ mmụọ ọ ga n'ije n'elu mmiri for him. 24 elders worship at your feet. onye gị na ya na chi eze. Asị gị eze eze dị eze na-eso n'okpuru ya. Ọdịgo onye gị na ya na eze. Mana ihere rịọba m bịa ihe rịọba ihe rịọba m onye lórí ẹ̀mí àrílò onye lórí ẹ̀mí àrílò bịa kene ọma taa ma na-echi o ọma taa ma na-echi ya ọlụwanya dị o ọlụwanya alụdị abịa ọlụwanya alụdị Hallelujah. Mas ambre de gebeteni. Selema barate prediki bananteli. Rutata brekete gebena mrokotona. Ote na berebo, ote na berebo biakene. Ote na berebo, ote na berebo bia. Omata maneji, omata maneji mio. ịdọba m obi ọmata ama n'echi ọmata ama n'echi bịa ọmata ama n'echi onye ga n'ije n'enu mmiri o hey! onye tiwa mara tiwa ajọ mmụọ ọ dịghị onye yiri gị oke osisi nakụna orota ọ dịghị onye o rịọba mee ihe rịọba rịọba mee ihe rịọba m obia rịọba mee ihe rịọba mana ọbata obi okwu ọbata obu a ọbatara be anya ga-anụ akwa nwa ọbata ihe a dị mma oke chi na-eme mma o akpọlie chukwu ebube ihe ebube ọbata obi okwu ọbata obu obuwa ọbatara be nwaanyị ga ọbata ihe adị mma oke chi na-eme mma ee akpọlie chukwu ebube ihe obebe mana ọ gada gidigidi gidigidi gị ka mụ mba oke chi aba ụtọ ọgbọ akpọlie chukwu ebube ihe ebube ebe ọgana gidigidi gị ka m ji aba mba okechi aba ọtọ ọgbọ amọlie chukwu ebube ihe ebube eme ọbata obi okwu ọbata obu ha ọbata batara anya ga-anụ akwa nwa ọ Ọbata ihe adị mma oke Chineke akpọlie Chukwu ebube ihe ebube ọbata obi okwu ọbata obu ha ọ batara anya ka anụ akwa nwa ọ bata ihe a dị mma oke chi na-eme mma o akpọlie Chukwu ebube ihe ebube eme ahee apataye ae ezabata o ịma na ọ batara na ndụgbo ihe bụ bebe a anọta ọgbọ akpọlie chukwu ebube ihe ebube eme pụtara na ndụmọ ihe bubebe oke jiaba ọtọmọ akpọlie Chukwu ebube ihe ebube me ọbata obi okwu ọbata okwu ha ọbata batara bewe anya ga-anụ akwa nwa ọbata ihe a dị mma nwoke chi na-eme mma o akpọlie Chukwu Oh my God. Celebro kotoko batantes eflepe kobana talide. Thank you, Jesus. Manine meuzo, yebuzo na egbusa na-adị ọ dịgo ọnụ mana bụgo ọnụ mmụọ mana onye ezi n'ịga wee mechasịa ezi ahụ enwụọ mmadụ na-egbula ọnụ mana bụgo ọnụ mmụọ Hey! Jesus! ọkwa onye ezi nọ onye si n'ịga nwụọ onye ahụ na anwụọ okwu niile si n'ọkwa aka gị wee bịa chukwu olisa m ọkwa gị bụ onye na-edu m ọkwa gị bụ onye na-eburu m agha ọkwa gị bụ onye na-eche ndụ ọkwa gị bụ ọnụ na-ekuru m mana ị gaghị ekwe ka ihe na-eme mụọ na-eli m chukwu papa na ekele orisa mana onye si n'ịga wee mechasịsị enwe nwa mmadụ na-egbu ọnụ ma adabụgo n'ụmụnwo It is only him that can predict the life of men. Jeteberus ante floko badaka. Jeteke breketeke bazantele brogodogobai. Seteke bredege di manantalido. Jatakabaras ante kebrokotoko bandagabagai. Jitekebendas ante libro saiman takaba. Jetekebete kebrokosotoko ike mo eze mo Manikemo ikemo. Ezemo, ezemo. You are the God of power. You were not can make them blind to see. You made the dead to hear once more again. There is nothing impossible with you. There is nothing that you cannot change. You are the God of power. Nothing that you can Impossibility specialist, that is who ike mo ike mo eze mo eze mo you are the god of power ike mo ike mo jete baras ante brokotokoma oh father we thank you

You are the God of power. You are the God of power. You are the God of power. For you are the God of power. Ikemo, Ikemo, Ikemo, Ikemo. Yes, Ikemo, yes, You are the God of power. Ikemo, Ikemo. Thank you, Holy Ghost. Oh, celebrate Kebadagaba. Je te quebros antablete bede bakrada kabedina. Celebro kondoko bakala. Je te quebre que se te kebada kabada kabada ba. Je te debarus antevle kobada brekete kebeshite di bragada kabaina. Ekete ke manata libri diki de kebereteni dala sa saitelemena. Oh.